ọlụ ndị ozi isi nke iri abụọ na asaa mgbe e kpebiri na anyị ga-aba n'ụgbọ jee Itali ha wee rara Pọl na ụfọdụ ndị mkpọrọ ọzọ nye n'aka ọchịagha na-achị ọgụ ndị agha ise aha ya bụ Julius nke otu ndị agha Ọgọstọs anyị wee baa n'ụgbọ Adrimitium nke gaje ịga ebe dị n'ụsọ oke osimiri nke Esia wee nupụ Aristakọs onye masedonia nke soro kwa anyị ụbọchị soni anyị wee ruo ala na sidon julius wee were obiọma mezie pọl kwere ka o jekwuru ndị enyi ya ka e wee lee ya anya nke ọma anyị wee si n'ebe ahụ nupụ ụgbọ wee na-aga ala Saịprọs nso n'ihi na ifufe na-efegide anyị mgbe anyị gabigasịrị oke osimiri nke dị n'akụkụ Silisia na pamfilia anyị e wee ruo maira obodo nke lisia n'ebe ahụ ka ọchịagha ahụ na-achị ọgụ ndị agha ise hụrụ ụgbọ alexandria nke na-eje itali o wee mee ka anyị baa n'ime ya mgbe anyị gasịrị nwayọọ ọtụtụ ụbọchị mgbe ọ jikwa anyị ike iru ncherịta iru naidos ebe ifufe na-ekweghị ka anyị gaa n'iru ọzọ anyị wee na-aga ala krit nso na ncherịta iru salmoni o wee anyị ike ịga n'akụkụ ya anyị wee ruo otu ebe a na-akpọ ọnụ mmiri ọma nke obodo Lisia dị ya nso ma mgbe o ruru ọtụtụ oge mgbe ije ụgbọ dịkwa egwu ugbu a n'ihi na ugbu a ka oge obubu ọnụ gasịrị Pọl wee dụọ ha aka na ntị si ha ndị ikom ahụọ m na mbibi na oke iyi gaje ide n'ije ụgbọ a ọ bụ naanị nke ihe ụgbọ na-ebu na ụgbọ onwe ya ma nke ndụ anyị kwa ma ọchịagha ahụ na-achị ọgụ ndị agha ise kwenyere onye isi ụgbọ na onye nwe ụgbọ karịa okwu Pọl kwuru ebe ọnụ mmiri ahụ na-adịghị n'ebe dị mma ịnọgide na mgbe oyi ndị ka n'ọnụ ọgụgụ n'ime ha wee dụ ọdụ ka enupụ ụgbọ n'ebe ahụ ma eleghị anya ha ga-eru Finiks wee nọgide n'ebe ahụ na mgbe oyi nke bụ otu ọnụ mmiri nke krit nke na-eche iru na ọwụwa anyanwụ n'akụkụ ugwu na akụkụ ndịda mgbe ifufe na-efe nwayọọ ebe ha chere na ihe ha na-ezube eruwe ha aka ha wee pụọ na-aga n'akụkụ krit ma mgbe ogologo oge aka agaghị oke ifufe jọgburu onwe ya nke a na-akpọ yurakwilo wee si n'ebe ahụ fedata mgbe ifufe ahụ napụrụ anyị ụgbọ mgbe ụgbọ apụghịkwa ichegide ifufe ahụ anyị wee rapụ aka ewee na-efegharị anyị ma ebe anyị gbara ọsọ ruo agwaetiti nta nso a na-akpọ Kloda anyị wee nwee ike ijide ụgbọ nta anyị ma ọ dị anyị ike mgbe ha dọlitesịrị ya elu ha wee chịrị ụdọ ime ka ụgbọ anyị sie ike na-ekebiga ya n'okpuru ebe ha na-atụ egwu na a ga-atụba ha na Satis ma eleghị anya ha wee dọda akwa ifufe ewee na-efegharị ha otu a mgbe ifufe na-efegidesi anyị ike ụbọchị isoni ha wee tụfube ihe ụgbọ na-ebu n'ụbọchị nke atọ ha wee were aka ha kpofue ihe ụgbọ ma mgbe ọ na-adịghị anyanwụ ma ọ bụ kpakpando na-amụkwasị anyị ọtụtụ ụbọchị mgbe ọ dịghịkwa oke ifufe nta na-efekwasị anyị e wee wepụ olileanya niile na a ga-azọpụta anyị site n'ugbu a mgbe ha nọdụsịrị n'oge dị anya na-erighị ihe mgbe ahụ Pọl wee guzo n'etiti ha si ndị ikom ọ kwesịrị ka unu kwenyere m garakwa ịnụpụ ụgbọ na Krit na iwe mbibi a na iyi a ugbu a adọkwa m unu aka na ntị ka unu nwere obi ụtọ n'ihi na ọ dịghị ntụpụ ndụ ga-adị n'etiti unu kama ọ bụ ntụpụ nke ụgbọ n'ihi na mmụọ ozi nke chineke ahụ onye nwe m onye na-ekpekwara guzoro m nso n'abalị a sị atụla egwu pọl gaghị iguzo n'iru siza lekwa chineke ewerewo amara nye gị ndị niile gị na ha na-anọ n'ụgbọ n'ihi nke a ndị ikom wee na obi ụtọ n'ihi na ekwere m chineke na ọ ga-adị otu a ọbụna dịka agwọworo m otu ọ dị agaghị ịtụpụ anyị n'elu otu agwa etiti ma mgbe o ruru abalị nke iri na anọ mgbe anyị na-erugharị n'osimiri Adria dịka etiti abalị ndị ụgbọ chere na ha na-abịaru otu ala nso ha wee tụọ oke osimiri hụ na ọ bụ oru mgbudu mgbe oge nta gasịrị ha wee tụọ ọzọ hụ mgbudu iri na ise ebe ha na-atụ egwu ma eleghị anya mmiri ga-atụpụ anyị n'ala nkume ha wee rada arịlịka anọ n'isi ụgbọ wee kpee ekpere ka chi wee bọọ mgbe ndị ụgbọ na achụ ụzọ isi n'ụgbọ gbapụ mgbe ha wedasịkwara ụgbọ nta n'oké osimiri na-eme dịka ha gaje iseti arịlịka n'ọnụ ụgbọ Pọl wee si ọchịagha ahụ na-achị ọgụ ndị agha ise na ndị agha ọ bụrụ na ndị a anọgideghị n'ụgbọ apụghị ịzọpụta ụlọ onwe unu mgbe ahụ ndị agha bipụrụ ụdọ ụgbọ nta ahụ wee rapụ ya ka ọ dapụ mgbe chi gaje ịbọ pọl wee rịọ ha niile ka ha rie nri sị taa mere ya ụbọchị nke iri na anọ unu na-ele anya nọgidekwa n'ibu ọnụ ebe unu na-erighị ihe n'ihi arịọ m unu unu rie nri n'ihi na nke a dịrị nzọpụta unu n'ihi na ọ dịghị otu agịrị isi ga-esi n'isi onye ọbụla n'etiti unu laa n'iyi mgbe o kwusịrị ihe ndị a narakwa achịcha okele Chineke n'iru mmadụ niile wee nyawa ya malitekwa iri ya ha niile wee nwee obi ụtọ ha onwe ha wee rikwa nri anyị niile ndị nọ n'ụgbọ dị ọkụ mmadụ iri na atọ na mmadụ iri na isii mgbe ha rijisiri afọ ha mee ka ụgbọ dị mfe site n'ịtụfu ọka n'oke osimiri ma mgbe chibọrọ ha amataghị ala ahụ ma ha hụrụ otu ọnụ mmiri nke nwere otu ha wee gbaa izu ma ha pụrụ ime ka mmiri nụba n'ụgbọala mgbe ha tụpụsịrị arịlịka niile rapụkwa ha n'oké osimiri ha wee tọpụ ụdọ ụmara isi ụgbọ n'otu oge ahụ ha wee dolie akwa ifufe nke ọnụ ụgbọ nye ifufe wee jebe n'otu ma ebe ha dabara n'otu ebe dị n'agbata oké osimiri abụọ ha wee tinye ụgbọ n'ala ọnụ ụgbọ wee siri n'ala digidekwa na-enweghị ike ka eropu ya ma ike ebili mmiri nyajibere isi ụgbọ ma ọdụ ndị agha dụrụ bụ ka ha gbuo ndị mkpọrọ ka onye ọbụla n'ime ha ghara isi n'ụgbọ bu mmiri wee gbalaga ma ọchịagha ahụ na-achị ọkụ ndị agha ise ebe ọ na-ezube ịzọpụta Pọl o gbochiri ha n'izu ha wee sị ka ndị pụrụ igwu mmiri si n'ụgbọ tụba onwe ha na mmiri buru ụzọ ruo ala ka ndị fọdụrụ rukwa ụfọdụ n'elu ibo ndị ọzọ n'elu ihe dị iche iche si n'ụgbọ pụta otu a o wee rue na a mmadụ niile ha wee ruo ala